AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ị bịala ana m ekele Chineke n'ihi gị na n'ihi ezinụlọ gị na-asị ka Chineke gọzie gị due gị n'ụzọ gị niile n'ụbọchị taa anyị ka na-aga n'iru ịtụgharị isiokwu ahụ nke anyị malitere n'izu a ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị ruo ọnwa isii taa gịnị pụrụ ịbụ ihe nlụpụta ya ọ bụrụ na ọnọdụ dị otu ọ dị n'ụbọchị taa ruo na ọnwa isii na-abịa abịa eleghị anya ọ bụrụ na ihe otiti ndị ọzọ dịka m si na-ahụ ya eso ya ọ bụrụkwanụ na mmiri ezoghị anyị ahụ na otu ihe dị ọtụtụ ndị mmadụ si ebe ọ bụ na ọrụ bekee adịkwaghị ọzụzụ ahịa abụkwa ya bụ nke doro mmadụ ahụ ọrụ aka abụkwa ya bụ nke doro ahụ ọ dịkwa ihe na-aga aga ọtụtụ ndị mmadụ si anyị ga-anọ n'ụlọ nwụọ ndị hụrụ ụzọ esi agbapụ aga achọ otu esi etinye ihe n'ala ebe ọ bụrụ na mgbe anyị chere na ihe dịrị anyị mma ndị na-achị obodo site na mgbe ruo na mgbe na-eme ka anyị mata na ọ dị mkpa mmadụ iji aka ya itinyetu otu ihe ma ọ bụ nke ọzọ ọ bụrụ naanị akwụkwọ nri ka o nwee ike na-ahụ ihe ọ ga-eji na-enyere ndụ aka ọtụtụ ndị mmadụ awụla ileba anya n'ọlụ ubi otu ha ga-esi kụnye ihe nke ha na ezinụlọ ha ga-eji nyere onwe ha aka ebe ọ bụ na ụdị echiche a batara mmadụ n'obi anyị ahụ na otu ọnọdụ ihe si gbanwee n'ụwa nke a ọ dịkwa ihe na-eme n'oge ya ọ bụrụ na ị ga-ekwenyere m onye mụ na ya na-atụgharị uche ị ga-ahụ na ọ dị afọ na-amalite ilecha anya ka mmiri ozizo bịa mgbe ọ kwesịrị ịbịa ọ gaghị abịa mgbe ahụ mkpụrụ akụrụ n'ubi kwesịrị iji ya nyere onwe ya aka too eto ma mịa ezigbo mkpụrụ ọ gaghị abịa ọ pụrụrụ ya ịbịa mgbe elefecharala anya mgbe mmiri kwesịrị ịla ọ gaghị ala m na-asị gị ọ bụrụ na ị na-eṅomi ihe ndị a niile anyị ga-achọpụta sị n'ezie na oge agbanwewo ọ bụkwa ihe anyị na-ahụ na mbụ ka anyị na-ahụ ugbu a ọ bụrụ na ileba anya n'akwụkwọ nsọ n'akwụkwọ ndị eze nke mbụ isi iri na asaa ị ga-achọpụta na ọ dị otu ụmụ Izrel si kpaa agwa bie ndụ megide ihe rue otu o ruru chineke wee kpọlie onye amụma elija si ya gaa mee ka obodo Israel mata sị na mmiri ya agaghị ezo afọ atọ na ọnwa isii elija garazie ozi a n'ihi na ọ bụ okwu nke si n'ọnụ jehova pụta ọ bụ gịnị mere ala niile kpọchie ọ dị ebe e tinyere ihe ọ na-eme isi mmiri niile taa mmadụ nọ n'ahụhụ anụmanụ nọ n'ahụhụ ọ dịkwaghị ahịhịa nke na-erupụta ka anụ ụlọ taa wee dị ndụ igwe ewu na atụrụ na ehi na-anwụsị nke abụọ ọnọdụ Izrel nwetara onwe ha na mgbe onye eze Ahab na-achị obodo ahụ ejiri maka ya kọchaa obodo amaghị m otu anyị si na-ahụ ya na-aga eme m onye nlekọta nke obodo onye nlekọta nke otu ihe ma ọ bụ nke ọzọ kama iweta ọganiru eweta nkọcha ọlele azụ ọdịda ọ dịghị onye ga-ahụ otu mkpụrụ ihe nke a ga-eji nye Chineke otuto ebe etinyere m ilekọta ebe m na-arụ ọrụ sị onye a bụ onye na-elekọta mpaghara nke obodo nke a onye ahụ ruo ebe ahụ ya bụrụ naanị onwe ya ka ọ na-elekọta na-etinye ụmụ mmadụ n'ahụhụ nke a bụ otu ọ dịra n'obodo Israel Chineke ji wezie ozi ya emee eluigwe enyekwaghị mmiri ebe niile kpọchie gịnị mere otu ụbọchị n'ihi ntaramahụhụ nke obodo Israel nọ n'ime ya mgbe ahụ eze Ahab wee zie oru ya nwoke bụ Ọbadaya si ya gaa na mpaghara nke ebe a gaa chọọ ma ọ dị ebe a ga-ahụtụ mmiri ka anụ ụlọ ndị a dum ghara ịnwụ ka mụ onwe m site ebe a ka a mara ma ọ dị ebe anyị ga-ahụ ọ bụtụrụri ya ebe ntanta mmiri gbakọrọ ka ọbadaya na-aga ya hụ elija si ya onye nwe m elija ọ bụ gị elija si ya ee ọ bụ mụnwa gaa ngwa ngwa gaa gwa nna gị ukwu bụ onye eze nke Israel si ya na Elija nọ nso ebe a gị onye mụ na ya na-atụgharị uche mgbe aha abụ hụrụ Elija ọ jụrụ ya sị ọ bụ gị Elija bụ onye na-emekpa Israel ahụ Elija sị ya ọ bụghị mụ nwa na-emekpa Israel ahụ ọ bụ gị na ezinụlọ gị ọ ga-abụ ihe nkọcha nye mụ na gị ma ọ bụrụ na anyị apụghị iji ihe ndị a mụrụ ihe ịhazi nwa ngalaba ebe e nyere mụ na gị ka anyị lekọta ihe m ji na-ekwu okwu ya bụ ọ bụrụ na ihe a na-agazi agazi na obodo atawa ndị na-achị achị ma ọ na-agazi na amaala atawa ndị isi n'obodo ndị ọzọ dị iche iche ọ dị obodo ihe otiti dakwasịworo ọ bụghị mgbe gara aga ọ bụnarị n'ọnọdụ nke a anyị onwe anyị nwetara onwe anyị ha onwe ha nwetakwara onwe ha n'ịlaghachi n'akụkọ nke anyị ji malite ihe omume nke ụbọchị taa na ndị mmadụ lara itinyetụ ihe n'ala n'ihi adịghị ọcha nke mmadụ n'ihi na anyị emewo oge gbanwee ihe ọ bụla nke na-epupụta n'ala ugbu a ga-ahụ na ngwa ngwa ọ na-epupụta ọkụ ala ahụ gbuo ya ọ bụ ya tinyere m egwu n'obi njisi ka anyị lebatụ isiokwu nke a anya n'ụbọchị taa ọ bụrụ na ebe anyị nọ na-arịa nje korona ya daba na mmiri ezoghị gịnị ga-abụ ọnọdụ mụ na gị ọ bụ na ị pụghị ịhụ na nji nji ejiela na ọ dịkwaghị ebe olileanya dị ọ dịkwaghị ebe mmadụ ga-esi ka m agbala ebe a ka m zere ndụ ọ bụrụ na ihe ndị a bụ ihe na-anaghị eme eme ya dị iche nke a bụ ihe pụrụ omume emeela ka anyị mata na o mere ọbụna n'obodo Israel gịnị kpatara eji na-enye anyị ihe atụ ndị a ọ bụ ka anyị mara na ọ pụrụ ime n'ihi na Chineke ahụ nke na-achị ụwa mgbe ahụ Chineke ahụ onye kere ụwa mgbe ahụ bụkwa onye kere ụwa ugbu a bụkwa onye na-achị ụwa ugbu a ka dịkwa ndụ rue taa ma gịnị ka Chineke na-achọ n'aka mụ na gị ọ bụ ka anyị bịa ya nso ọ dịghị ụzọ ọzọ anyị si enwe ogbugbo n'ihe ndị a na-abụghị ịbịa Chineke nso gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa bịa Chineke nso ka anyị bekuo Chineke akwa ka Chineke hụ ezi nchegharị n'ime anyị nwekwa iko, ma ọ bụrụ na ịkwagide ya kwaruo ya na mba ụlọ n'ezie ọ na-ewute ewute ma Chineke bilie ịhụnanụ otu ọ dị anyị ugbu a ndị mmadụ na-akụ eze ọ bụ ndị mmadụ m onwe m bụghị mmadụ ama m otu ọ dị m ugbu a ọ bụ ya ka m ji na-arịọ anyị biko n'ọnọdụ ndị a niile obi gị adala mba dị ka o letara Izrel Chineke aghaghị ileta anyị ịnapụta anyị n'ọnọdụ ndị a dị oke egwu kama ka anyị gbanwee ezighị ezi nke dị n'ime anyị ma mee ọchịchọ Chineke mgbe anyị na-enyochasị okwu ndị a ka Chineke gbaa anyị ume mee ka ọ gaziere gị ezi enyi m gaziere mụ na onwe m gaziere anyị niile ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ na n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at at com ma ọ bụ at com at gmail ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị webara n'ụgbọ ya oke oriri na ọṅụṅụ dachiri ha n'ile obi ụfọdụ na-akwa n'ụgha emo ha amaghị na n'ụgha na ekwu eziokwu dịka na n'akwa ndị ọzọ ma Chineke onye nwe m gọzie ma mee unu mma ndị Central District Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị ka onye nwe m chekwa unu ka ịhụnanya ya bara unu n'aha Jizọs amen ọ bụ ihe ọṅụ n'ụbọchị taa na amara jehova akpuchiwe anyị ka anyị kpere chineke onye nwe anyị imeela ọ n'ihi nwa gị onye na-ege ntị n'ụbọchị taa anyị chọrọ ịnata mkpughe n'aka gị nke ga-ejikewa anyị nye ụbọchị ahụ ka anyị nwee nkwu okwu n'oge n'aha jizọs amen isiokwu anyị na-eleba anya taa ezi enyi mbụ n'ụbọchị ahụ n'ụbọchị ahụ olee ụbọchị ka a na-ekwu okwu ya ihe ọgụgụ anyị ka anyị na-ewere n'akwụkwọ aza ya isi iri abụọ na asaa amaokwu nke mbụ n'ụbọchị ahụ dịka akwụkwọ nsọ na-agba àmà ka m chọrọ ka anyị leba anya ma tutu nke a ezi enyi m isiokwu nke anyị lebara anya nke bụ na akwụkwọ aza ya isi iri abụọ na asaa na agba nke a na-amalite ịchịkọwara anyị banyere ọgwụgwụ nke ndụ nke anyị kpọrọ ikpe ọ dị ka akwụkwọ nsọ na-achọ ịchịkọta ọtụtụ ihe na amaokwu nke abụọ ya nke iri na abụọ rịa na nke iri na atọ ọ na-achọ ichetara anyị otu ihe ahụ n'ụbọchị ikpe n'ụbọchị ahụ ụbọchị ahụ ọ na-ekwu okwu ya mbụ ụbọchị ihe niile bụ ihe ọjọọ nke nọ n'ụwa ga-abịa na njedebe dịka anyị maara otu ụbọchị na-abịa mgbe Chineke anyị ga-ekpe ụwa ikpe n'ụbọchị ahụ n'ọtụtụ ihe odide nke ndị ochie a na-akọwa n'ebe anyị were ihe ọgụgụ anyị okwu akpọrọ n'asụsụ bekee leviatan. nke bụ dragọn ochie ahụ agwa ochie ahụ ọ bụ ihe eji mara obodo na-alụ ọlụ ọjọọ obodo na-adịghị aṅa chineke ntị obodo arụ juru n'ime ya nke dịka ijipt ka anyị na-ahụta n'isi iri atọ amaokwu nke asaa n'akwụkwọ azaya onye iro nke chineke ka ọ bụ azaya na-eji nke a na-atụnyere ogbugbu nke chineke ga-egbu ihe ọjọọ niile n'oge ikpeazụ n'ihi na onye nwe anyị ga-emere ihe ọjọọ n'oge ikpeazụ n'oge ikpeazụ chineke anyị agaghị ekwe ka ihe ọjọọ ndị anyị na-ahụta ugbu a laghachi ọzọ n'oge ikpeazụ ọṅụ ga-abụ nke anyị n'oge ikpeazụ iri uju ga-abụ nke ndị na-anaghị aṅa ntị n'okwu chineke taa n'oge ikpeazụ olileanya anyị ga-abịakwa ọzọ ọ bụ ezie na ihe ọjọọ na-aba ụba n'ụwa taa chineke anyị ga-ebibi ihe ọjọọ ndị ọ bụ nkwa ọ na-ekwe ọ bịa kpatara ka nkwụsọ na-asị n'oge ikpeazụ n'ụbọchị ahụ ọ dị ihe jehova ga-eme ụwa nke anyị na-ahụ ugbu agaghị anọkwa ọzọ n'oge ahụ ezi enyi m chineke anyị ga-ewezụga ihe ọbụla nke na-akpata anyị anya mere na amaokwu nke abụọ ruo na nke isii nke isiokwu anyị jikwa na-akwa aza isi iri abụọ na asaa ọ na-enye anyị ihe dị ka ubi nke abụọ ọzọ anyị maara na enwere ogige den ma nke a na-achọ ịkọwara anyị ubi ọzọ ọ bụrụ na ị gụọ n'isi ka ise na akwa aza ya amaokwu nke abụọ rue na nke asaa ị ga-ahụta na ọ na-akọwa ubi ọzọ ihe bụ n'obi n'ebe a bụ na-aga egbuda na-aga azọpịa ubi nke a na-ekwu nke nọ na isi nke ise na akwụkwọ aza ya na amaokwu nke abụọ na nke asaa na-aga eweghachi nke ahụ mfu ha n'anyị n'oge ndị gara aga n'ụwa ọhụụ ka chineke ga-eme ka nke a dị ire chineke ga-echekwa ma lekọta ubi nke ọ ga-eweghachi na nne anyị mbụ na nna anyị mbụ nke bụ ụmụ ya ka bụ ndị ọ ga-eweghachi ọ dịkwaghị ihe dị ka ubi agaghị eweta ihe o kwesịrị inye dịka mkpụrụ n'oge ahụ a ga-enwe ubi nke ga-enye mkpụrụ agaghị enwekwa osisi ọbụla nke a ga-asị unu ebikwala nke aka n'oge ahụ osisi ndị a ga-abụ ihe ịgwọ ọrịa nye anyị ọ ga-abụkwa ihe ga-enye ndụ nye ụmụ chineke n'ihi na osisi ndị ya ga-ewepụta mkpụrụ ha dị ka o kwesịrị ubi ndị ya ga-enye mkpụrụ ha n'oge ya nye ụwa niile ọ bụla ka bụ akụkọ otuto ndị na-amaghị chineke ga-abịakwa site n'Izrel bụ ndị na-ekwenyeghị n'okwu onye nwe anyị n'oge ahụ n'oge a agaji ime ka ihe niile dị ọhụụ n'ụbọchị ahụ ọ dịkwaghị ihe dị ka ndị na-amaghị chineke agaghị enwekwa ndị nnupụ isi n'okwu nke onye nwaanyị n'ịga n'ihu onye amụma Azaya dịka ọ na-ekwu okwu ya na-eji ọnọdụ a atụnyere ndụ ka ime mmụọ nke ụmụ Izrel ma achọrọ m ime ka ị mara enyi m ndụ ka ime mmụọ anyị taa ọ na-ekwu okwu alaka osisi ndị ubi ahụ ndị ga-anọnụ na-enwekwa ndụ ndị nwụrụ anwụ ndị a ga-ekewapụ n'osisi nke bụ ndụ ka ime mmụọ ndị na-anwụ anwụ na amaokwu nke iri na otu ka ị ga-ahụ nka mgbe akwụkwọ nsọ na-ekwu okwu osisi ọ na-ekwu okwu ndụ ka ime mmụọ dịka ị ga-agụta n'akwụkwọ abụọma isi mbụ amụkwu nke mbụ ruo na nke atọ okporo osisi ahụ bụ ihe na-akọwa ụzọ Chineke si enye ikike nye ndị tụkwasịrị ya obi anya onwe anyị dịka alaka ya ma n'okporo ya ka o si enye anyị ikike alaka ya bụ ndị na-aṅa ntị alaka ya bụ gị alaka osisi ya bụ mụ na gị alaka osisi ya bụ nke anyị hụtara na ọtụtụ mgbe na ọ bụ ihe kpọnwụrụnụ oyi ikuku ebupụ ya dịka Israel ochie enwere ike nwee alaka maọbụ akwụkwọ osisi ndị kpọrọ akpọ ma dapụ bụrụ ihe rere ere ezi enyi m ndụ ka ime mmụọ onye ọbụla daalaghị mmadụ ahụ ga-abụ ihe tọgbọrọ n'efu achọrọ m ịjụ gị ndụ ka ime mmụọ gị ọ ka dịkwa ndụ ka ọ dapụwo dịka ịkpara akwụkwọ mụta na ịkpara akwụkwọ ọbụla dapụ n'ebe o kwesịrị ịnọ ọ ga-akpọnwụ ọkpọọ a ga-etinyekwa ya ọkụ olee ụdị alaka ịbụ olee ụdị ndụ ime mmụọ ka ị nwere olee ụdị mkpụrụ ka ị na-amịpụta n'osisi ị nọ n'ime ọ bụrụ na ị na-echekwube nke a chineke anyị ga-enyere ya aka dịka o nyere Izrel ndị laghachiri ya n'ụbọchị ahụ ọnụ ọchị ga-awakwa anyị ka ọ dịrị gị na mma n'aha Jizọs eme ka anyị kpere Chineke nna anyị nke bi n'eluigwe kwee ka ụbọchị ahụ bụrụ ụbọchị nnapụta ya bụrụ ụbọchị mgbapụ obi nye anyị ka anyị mee ihe na-achọ n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị ezi enyi m ọma na-ege ntị ijikerewo site na ọbịbịa nke nwa mmadụ ọbịbịa nke Chineke ga-adị ka onye nọ na nrọ ma n'ezie ọ ga-abịa ọ ga-abịa na mbara igwe ojii anya niile ga-ahụzu ya anya ma na-ajụ anyị anyị ejikerewo ka ọ ghara ịdị anyị na mberede dị ka ụbọchị nke Noa onye ọma na-ege ntị ka anyị jikere n'ịmụ akwụkwọ nsọ kwamgbe kwamgbe ụbọchị niile ka anyị jikere ị na-enye Chineke ohere anyị niile ka o wee na-eduzi anyị n'okwukwuru okwu anyị na akpamara agwa anyị ihe ọ bụla nke anyị chọrọ ime ka anyị nyefee ya n'aka Chineke ọ ga-enyere anyị aka imeela onye mgbasa ozi o nwere onye na-echekwutara anyị na adụ anyị akala ntị na ka ọ ghara ịdị ụbọchị nke nua n'ime ndụ anyị niile n'aha Jizọs amen imeela bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yaho dtcom maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!